ndị be anyị na afụgolo n'ife na-eme dịka unu si wee fụ eh, oh, everybody knows eh, Cubana Chief Priest na ife gbasara entertainment mana o bugharịrị from South East buje Lagos o wee kpọtụọ ndị Lagos State Environmental Protection Agency LASEPA ha emechigo fast food ya eh, according to Tokubo Wahab Say after several warnings and abatement notice, Lasepa has sealed Donuts Fast Food on Adebayo Dohati Street, Lakey One. Ebona Akpoto, mm, due to persistent, according to them, Mpoto, noise pollution and environmental infractions. ịmana ọ na business ya nọ na southeast ya anụbe na odefa mm. asịkwa na noise dị mma ma ọ na ọ home mma mana ọ na-afụnanụ ee eh, according to them they say they close your womb aka repeated violations that means na ha enyebu gị warning they have been warning him and warning him and despite warnings and in nọ that kind of club onwe ka ari na-eme mkpọtụ mana ọ na sọtis ị nwere ike ihe nwe nsogbu mana ịma n'obodo nwegasịrị ka o si wee dị ee eh, ọ kakwa mma ka eje mebi na eje na-ajụ n'obodo ibo ka ndị ọcha si eme nke ha unu chetalụ na about how many months ago Cubana uh, chief priest moved business ya si n'Igbo land pụọ si na insecurity dị n'Igbo land n'ọnya ka o ji apụlụ ee uh, mana awụna mụnwa wee na asị m kwori, ka m asị na insekuriti anyị eh, mana ndị be anyị ha achọbụ anyị na-ekwu akụrụ na ụfọdụ na-ekwu ka ha pụọ ihe m ji bịawa Lagos ime biznes ọ na ụfọdụ ụmụnne anyị ndị Igbo na-atụzi ụjọ ịlọta ụlọ maka ọha lọta bụ ụlọ na-eme biznes maka ndị nọ n'Owerri ihe a na-aṅụchara nwa biya ha na obere mmanya ọkụ na obere mmanya champagne mana ndị abi Lagos na Abuja ha bata wikend a ha akpọsa everywhere ego abata na sistemụ m like agbaa krismas kịta ọwụrụ mgbe krismas na-azụcha ike nzụcha ahịa krismas mgbagote ọ moto ngoro ọ bụrụ biznes ọhụrụ ngoro mana ọ bịaziri dị slow dịka ndị Igbo si mbugharị mbugharị ka eji ere mbe onye mere m ji kore akpa m palie si ka m bịakwa meka shọ na mbụ iri ma ha na-abịa eri na bịakwutekwe ha na Lagos na-akọwakwara ha si a na enwekwa ihe mebiri emebi n'ụlọ na ụlọ adịkwala mma ndị omekome kwanụ na ndị ọjọọ na-eme ka ha wụrụ na ha ga-emebi Igbo ọ ndị iberibe ka ha wụ maka ile anya Igbo alaala azụ bifo ihe insekuriti ebido ndị dịka Dr. Ned Okonkwo imoni ha ị ga-ahụcha ụdịrị manshọn ndị ha rụrụ n'obodo ha so abịa nwee kọmpetishọn among ourselves onye ọbụla na-achọ ịla ụlọ gaa rụọ maka igbo na like ịma aka we are inspirations to ourselves so ihe ndị omekome mebiziri ha bịaziri bịa mee ka a ghara ịhụ ọgaranya aha ọgaranya egbuo ya asị ọwa onye ọjọọ asụsụ omee ndị ọgaranya agbalaga na o mere agụrụ adị n'obodo anyị nnukwu agụrụ dị n'obodo so ihe m na-eme apilwu ụmụnne anyị anyị echefukwala ụlọ anyị aga agbara ndị ọjọọ ọsọ ndị ọjọọ bụ ndị ga-agbara anyị ọsọ ọtụtụ ndị be anyị fụkwara ife ha ka na owetuka waya ejikwa etu ahụ ee eh, na eh, be anyị anya si na onye insekuriti dekwa na ụfọdụ akụkụ asịghị ehe na ha okwu ụzọ dị mma na-alụkọbụ Eh, na ụfọdụ na-afụ hope ụzọ dị mma ka na aka ya ọdụ n'ife na-eme n'ala Igbo nye anyị nsekuriti adụ n'ala Igbo unu aghọtananụ unu mana ọkwa mgbe anyị na-ekwu ndị Igbo wodata na ife unu nwere menu hekpọta ụnụ n'ala Igbo ụfọdụ a na-apụ apụ ọkwa nya mere ọtụtụ ndị ji si ọ gịnị na-eme dis boy or dis gai. n'agbanyeghịkwa na ihe afọ ọtụ mmadụ gwa ka ọ esi mee bizinesị ya mana ife anyị na-echewu na bizinesị ya na-anata na igbo hedkwọtas ha mana nyanwa na-ebupụ ebupụ ife anyị na-echezi kịta kelee ife nwanne anyị nwoke ya eme mbokoba na chief prince ebe a sị na-agwa gị ọtụtụ oge o nweghị ike ịhazite ife onye echi ya kwazi azụ n'ala igbo kelee ife unu chere maka ala igbo anụbụ m ebe a na-asị noise pollution na ala igbo na ama na onwecha nọ emechaa bido Eh, mana nwere ike otetụ aka kedu ife unu na-eche ife ọwụ na onye a na na-eme ya chịkwaa ya mm. ya ka mma ife ọwụ na ị chọrọ ime chesie ike mgbe ahụ ọ na-apụ ọtụtụ nne kwuru sị na elesibụghị <laughs> o nwere ife nna anyị na-agwa anyị mgbe ahụ anyị mee ife ọsị anyị nọ elesi anyị enwe n'elu anyị ma ife na-azị elesi mmadụ enwe n'elu mmadụ kwụrụ gị ụgwọ enwe ị tụọrọ ya aka n'elu si ya ngwa nya ji chọrọkwa ọkwụgo ụgwọ ọka na keji ka ka esi mụpụta enye ị tụgharị ya aka ya jee ọkwụrụ ụgwọ iwe si ya ọ dị ka mmadụ ịkwụ ụgwọ ịchụ nta e, o nwere ife na-aza e, e bed dat hand ehe mana isi ya jee chụrụ ya n'elu ya jee chụrụzi ya nwe nwanụ n'elu ọ dị egwu <laughs> ife onye onye na na-eme ya chesie ya ike ife awa ife nwute ee eh, onwekwa ife unu nwere unu atụnye n'okwu a anyị aghawa aṅụ aṅụ ee eh, mana ine na ọdụ ka anyị na prọfesi mgbe ahụ ọ na-apụ ọtụtụ ndị ekwuru maka ya na-asị ya kobana kobana gịnị ka iji hapụ ebe a ọ sị na insekuriti ụfọdụ asị insekuriti gịnị onye gụ na ya na-alụkọ ama na unu nenekwu anya ife me na Igbo mgbe ebido kwuwe nsogbu dị na nsogbu ha bịa kpozie ọkụ n'ala Igbo mgbe ahụ Hope bata ụfọdụ na-asị Hope ekwesịghị ịchị Imo ụfọdụ asị kelee ife ọ na-eme n'Imo mgbe a ka nsogbu a bido kpalitewe si n'Imo hubata n'ime Anambra mgbe o hubatakazi Anambra mgbe a udo batara ọ dịka Soludo ọsịpụ na ọ ya ekwekwu ife niile a masị tattoo evritin everything kelee ife ichere n'okwu a tụnye ọnụ n'okwu a gọvanọ chi prist si na isti buru bizinesi ya bugo legos ndị Lagos akpọchigo biznes asị na ote na ha gwagharịa na ọ na-eme mkpọtụ ọtụtụ ife gasị melụ ya e ji wee mechie keleviche tinyela anyị aka mana ma mana ebe edemede ebe a ka nsị ka hapụ ya afọ ka oji